ịhụlanụ ya eh? ihe m chọrọ ikwu ugbu maka ụmụ nwoke ndị na-ala bekee ndị na abrọd abrọd ọwụla na ihe ọwụfọ gị ma ndị nọ na naijiria ohie ụkwafọ nnu na hụnasha ọnwa disemba ha adụmara ọnwa disemba adọm na ị ga ịnọ ala bekee rụgwọ ọrụ rụgwọ ọrụ afọ tọ afọ ụfọdụ ayọbedo naijiria mbụ kemgbe ten years nwofụrụ kemgbe afọ ise nwofụrụ ayọbela nwa na-arị na nwa na-adọ ha sa nwa chọga ịlụ nwaanyị nwe na jeje kpụrụ otu nwaakịrị owete nwaakịrị n'ebe 18 19 20 21 26 ga-enye kpọrọ ya ị na-akpọrọ ya ga-ejikpa eh, nwaakịrị ga ya deti gakwa ebe isi gị ghara onye ka ahụ omee n'oke ọhịa ga-ekanye onye nọ 30 years onye nọ 27 years imerechala gesha ha na-eme n'oke gị na-aja jee kpọrọ nwaakịrị wete nọ 18 19 20 21 22 na akpọrọ ya mee ya ka ukwu afta imechara wedin ihe niile mee ya ka ukwu kpakpọbata ya na bekee ya na-abịado ebe gesha ya nwaakịrị wete kpọra gesha ya ibido ma ọp m aka aka gbakọgbu aka onye gbakọgbu gị aka ga ata ata gbakọgbu gị aka onwe ha gwara gesha ya bụ ime ịgbakọgbu aka kego onye onye nọ 1819 o birichala laịf ya o merechala ihe ndị ọ chọrọ ime n'ụwa gị gị fọsụ ya fọsụ banye ya ntu marriage gị sị ya ga ya tikọta maka na ị ga ya na tikọta ka eme ihe gakwa makwa ihe kago makwa gị ihe ahụ ị ka gachi nnu gbakọgbu aka arụmụlọ nụ gbakọgbu aka bid ma famili nnu nụ aka ee arụ ịdị iji na ahụ ndị ga-alụcha nwaanyị nwaanyị nwe a na-aṅụ pils cha nwa achọghị m nwa ijikwe cheki eji ndị ahụ mara ha ihe mere hmm? because brain nwa amachobi ọmachobi for such relationship ọmachobi for marriage nna nna fọs ọnwụ nwa abịalụmanna anado ebe nsogbu adaisha ịka ya sịga ha ubi nwatakịrị kagaba onwe ya kpoje elegide onwe ya yi uwere mma kpuo ishiri mma were ụmụnne ya were ego nne ya na nna ya ọhe ndere ya mkpa mgbe ahụ ọwụhụ ihe ahụ ka e o finisha ya ha ala ala ya na ala nja gị na ya nna ya du ya gị na nwenyime ya elu ahụ ma matured onye dị gụrụ gụgbuo ya gụgbuo the best woman to marry in life is onye dị gụgburu agụgbu onye na-ediri ya ni onwe onye chọrọ chọrọ achọ gị je onye na-ediri dedi onye ga ya ga-ebidu m ọp inwe ike gaga n'elu ụwa gakwuo nwaanyị na-ediri di for sure gbagote ochiela chee afọ abụọ ya ekpe ekpere kpee ekpere mụ anya abalị mee ihe niile fọdụ di aha na-abịa ọ ga-evalụ ya ọ ga-evalụ ya but ihe ndị ke na-arịba eke ha kpere for once arịba ebe ha gamara for one day jee kpee ekpere mụ anya abalị gị hụ nwa amaala mma o guzo eguzo otu ụlọ ọ gị iji kpaa akpụrụ ya ihe ya ka ukwu hụba ị ala bekee ya mepịa gị anya ihe emeela onye mbụ mee ka abụọ arị ihe nnụmụ aga arị ihe nnụmụ aga dizemba abịamana ọ ga ime ha ọzọ ọ ga-ime ha ọzọ emekwanụ gị ma gị bịa gị fụgo ogbe gị sị ee nwakịrị mkpọ mkpọrọ ebe zụọ ya mee ya ke ee lot of kama ee ara ihe ya akama ji ara ihe nwakịrị ahụ na akama ji ihe ga gị ihe nwakịrị owedi jere jee kpọrọ chineke ejila emela doka kekpe bikosi ọmachọbi gaa ndewe onye nwe onye akpara ijere jee kpọrọ nwakịrị owede gaa bịa nge kwuchi anyị ntị o mere gị omehụ gị kama achịkwala kama achị ha aghụghọ ụwa ihe na-eme ya ọ atị gị according to her age ọhụ she is acting according to her age nwaanyị gụmala gị eyo a December jee chọrọ onye rematured onye dị igwu gburu onye enye ji nkọlọ dị ime onye mere nkọlọ nkọlọ nkọlọ dị onye ị ga-eji elu jee ji alụlụ ya kpọrọ ya onye ahụ onye ga ya ga-ebịa bido tugeda onye ka ha kpọtara ya ha ihe mbụsọ ga imewo ya onye jichide ike ebido ọrụ ebido ọwụ nne m na nna m ụmụnne m isi m uwe m akpụkpụ m akpa m ọhọ gị imene nwaanyị gụmara gị kpọrọ onye re machọd nwanne m e ihe eme ha gị ihe eme ibe gị ekwekwala ya mee gị mgbanụ ọkọ m